ụmụnne m ndị Igbo ekene m unu ezie na-aga ka a na-akpọ ogbori ezie adịgo for many centuries many decades ifoka environment is so cool eh? this is our ancestral load ezi jikọtara mmụọ na mmadụ ọfịa ka a na-akpọ afịa arụsị ọfịa na-akpa ajị ike dị egwu oge um, mpere mpe na ha aba n'ọfịa akpa nkụ o mere ịba n'ọfịa mụ na nwanne m nwaanyị kpachaa nkụ ndị na-elekọta ọfịa anya o nwere ndị nwe ebe a si anyị ga-ewuchi ha nkụ ha azụ na anaghị akpa nkụ n'ọfịa which means we neglected the elderly man ozugbo ozugbo anyị na-eru na uno sichaa nkụ hụ n'ala ihe dị ka akụba bido gbakasịba anyị n'ahụ wụwa anyị n'ahụ ife nna agwa gị bụ oge mpere mpe hmm? ife bụ ọfịa arụsị ka a na-akpọ ya ọfịa arụsị ọfịa nsị ọfịa arụsị o nwere mmụọ nọ na ihu ihu ihu arụsị ihu ọfịa na mgbada ebe a so ụmụnne m ndị Igbo ihe bụ ogbori ka a na-akpọ ya hmm? ogbori ezi nwere ekpe mana ọ na ekpe ya adachago unu ma ife a na-akpa ekpe n'ala Igbo ekpe ya adachago ọdụ ụzọ na-abụ unu n'anya ọfụma unu ji eso nkwe ihe bụ ka a na-akpa ekpe hm, ka ngosi unu ọda saịdị unu hm, nke dis side ifu ya so ezi adịgo for many centuries if not decades so um, this is my ancestral home asị m ka m gakwa n'ezie na o ka m were m ọkpa ọ na-afụrụ ya na ya ekpe ya bụ ihe ka a na akpọ ekpe ọ dị before ọ dị big ọ dị in form of so ụmụnne m ndị Igbo nwanne m Igbo tọrọ ụtọ nke bụ ụdara remember the last time m kọwara na ife ụdara one of the most sacred tree enwe n'ala Igbo ụdara so na one of it na anya hụ na afụrụ ya n'ukwu ụdara ka ọ bụ ụdara dịkwa ya n'enu gị ụdara dị ya n'enu gị mana ihe ha afụ ya so nwanne m always respect our ancestral home. Respect those who have gone before us. Hmm? maka ya bụ ihe bụ na emechakwa n'ikpeazụ anyị niile ga-agakọkwa ebe ha ga maka ndị be anyị si na igwe niile ga-aga n'ụzụ hmm? so na ghọtara ihe m na-ekwu so na ene ya ezi na ha ezi na-agbara ụzọ na-atọ ka ọ bụ hmm? so ife ama bụ na ife onye na-eme n'ụwa na ike ị na-anụ ife onye na-eme na jisi ike tụọ gwụsị aka ọha n'onu aka mbụ onye nke gị bụ maazị UC ee sonyere m ma gbasara m ozi don't hesitate to join me on my YouTube page okay and subscribe so that anytime you come across my video you can able to watch it ụmụnne m ndị Igbo ndewo